AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị ntị ndewo adịrị gị mma dịrị nwoke mma dịrị nwaanyị mma dịrị mmadụ dum ndị wepụtara ohere ha ige anyị ntị n'okwu ahụike anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ iwetara unu okwu ndụmọdụ nke gbasara ahụike gị a ga-amasị anyị ka ị bụrụ onye na-ege ntị ma nụ ihe nke anyị wetara gị n'ụbọchị taa n'okwu ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị ga-eleba anya n'isiokwu anyị nke anyị kwuru n'ụbọchị ndị gara aga nke gbasara ahụike ọha na eze dịka o ji mekọta ogige maọbụ gburugburu ebe nke anyị bi ọ ga-adị anyị mma ma ọ bụrụ na unu ga-amata na ahụike anyị nwere ndabere dị ukwuu n'ebe ogige anyị dị nke na ogige anyị na ahụike anyị nwere mkpịrịkata n'otu olu n'izu gara aga anyị lebara anya na ihe gbasara mmiri anyị wee kwuo okwu sị na mmiri bụ ihe nke dị mma ma bụrụ ihe ya na ndụ na-arụkọ ọrụ nke ukwuu anyị kwukwara sị na mmiri ezi mmiri dị mma maka ọṅụṅụ ma iji mee ihe ụmụ ihe ọbụla nke anyị na-eme n'ime obodo anyị kwesịrị ịbụ mmiri dị ọcha mara mma nke ukwuu nke na-enweghị nje ọrịa nke dị n'ime ya anyị kwukwara mmiri ahụ bụrụ ihe na-aga enwe isisi ma ọ bụ nwee ntụ ma ọ bụ ntụ nke bekee nke nwere ike imegide ọnọdụ ahụike anyị ma n'ụbọchị taa anyị ga-enwe ike leba anya n'ụzọ na ụdị mmiri dum dị iche iche anyị na-enweta n'ime obodo anyị ji na-eme ihe nke anyị na-eji enyere ndụ aka anyị nwere ụdị mmiri dịkarị iche iche ma n'oge awa anyị ga-enwe ike ịkọwapụta ụdị mmiri dum dị iche iche na ebe anyị na-enwetasị mmiri dị ahụ dum na ịma ma mmiri ndị ahụ dum ka anyị na-enwetasị n'ogige anyị ma ọ bụ ihe dị mma iji mee ihe nke anyị chọrọ iji nyere ndụ aka maọbụ ṅụọ aṅụọ maọbụ rie ihe maọbụ chi ihe osisi nke anyị na-eri nke mbụ n'ebe a bụ mmiri nke na-ezo ezo mmiri nke si n'eluigwe na-ezo ezo nke a bụ mmiri nke anyị na-enweta n'ọdọ mmiri niile dị iche iche dịka iyi aza dịka imo dịka olulu mmiri dịkarị iche iche mmiri nke ọzọ anyị ga-ekwu okwu ya n'oge awa bụ mmiri nke a na-enweta n'ime ala kepụtara na a ga-egwu ala gwuru ebe mmiri ahụ dị ma nwee ike tihe ya igwe na-adọpụta mmiri ya enwe ike na-adọpụta mmiri nke anyị na-aṅụ aṅụ nke ọzọ bụkwa mmiri nke a na-egwu ala ma na-eji ihe nke nwa bekee nrụ na-eji adọpụta mmiri na-adọpụta nka ma anyị na-eji ụdọ were bọket maọbụ ihe anyị na-eji atụ mmiri were tinye minye ya eriri tinye ya n'ime ala ebe ahụ ma dọrọ mmiri ụzọ ndị a dị iche iche bụ ụzọ anyị na-eji enweta mmiri anyị na-eji eme ihe n'ime ime obodo ma anyị ga-amata n'oge okwu ahụike anyị n'ụbọchị taa na ọ bụghị mmiri ndị a dum dị iche iche dị mma na anyị iji ṅụọ aṅụọ maọbụ iji mee ihe ọbụla nke anyị na-eri nke mbụ bụ na anyị ga-eleba anya na mmiri na-edo edo nke na-esi n'eluigwe na-edokwasị anyị n'ụwa ịma ma mmiri a ma ọ dị mma ịṅụṅụ ma ọ dị mma iji eme ihe tutu na oge awa maọbụ n'ụbọchị nke maọbụ na ọgbọ nke anyị hụrụ nwaanyị n'ime a na-ekwu sị na mmiri na-edo edo bụ ezigbo mmiri nke kacha mmiri dum ịdị ọcha ma anyị ga-amata ma ọ ga-adịkwa otu a ma ọ ga-abụ na o nwere ihe merenụ merenụ mmiri nke a na-edokwasị anyị ji bụga ihe dị mma anyị ji mee ihe ọbụla ma ọ wụ ihe ọbụla igbo onye ọma na-ege anyị ntị n'oge awa a n'okwu ahụike anyị nke ụbọchị taa ịma ma mmiri nke a na-edo edo bụ ezi mmiri nke kwesịrị anyị iji mee ihe ọbụla ma ọ bụ rie shi ihe oriri nke anyị ga-eri ma ọ bụkwa ṅụọ ya ṅụọ mmiri na-edo edo bụ mmiri nke anyị hụrụ dị mma dị ụcha ma nwee ihe a na-eji enyere ndụ aka n'ime ya kepụta anụ na mmiri a na-egbuke egbuke dịka ezi mmiri onweghị ụtọ onweghị isisi onweghị ịmụ nje ndị a na-akpata anyị ọrịa ile anya na obodo anyị ha dịka anyị na-ekwu ọtụtụ ihe ndị na-ebu agha megide ahụike anyị bụ ihe ndị ha dum jupụtara na ogige anyị gburugburu nke kpatara nụ na ọ ga-adị mkpa anyị mma ihe ha ndị dị n'ogige anyị dị na-emegide ahụike anyị nke otu n'ime ya bụ nke anyị na-ekwu gbasara mmiri ị ga-ama na n'obodo anyị ha anyị na-enwe ike zaa ihe n'oge ọkọchị ntụ dum anyị na-aza na-eko na-aga n'elu anyị na-ahụ na ụlọ ndị na-arụpụta ngwa ahịa dum dị iche iche ndị nọ n'obodo ndị mepere emepe na-eji igwe na-enye ha ọkụ ha na-eji emepụta ngwa ahịa were ihe na-ewepụta anwụrụ ọkụ site n'igwe ahụ chụwa n'elu kepụtara na anwụrụ ọkụ niile si n'igwe ahụ na-apụta n'ala n'elu nke ọzọ bụ na anyị na-ahụ na ogige ndị ha a na-akpa ụmụ anụmanụ nke ka nke ebe a na-akpa ọkụkọ ha na-enwe ishishi dị iche iche nke pụtara na ikuguru ishishi ahụ na-apụ na-aga n'elu mgbe ụfọ ihe anyị na-eji arụ ọrụ dịka ntụ fatịlaịza nke anyị na-eji arụ ọrụ na ụmụ ọtụtụ ihe ha ndị ha anyị na-emepụta n'ime obodo anyị na-enye aka ịbụ ndị na-eme ka mmiri ya na-edo edo bụrụ ihe na-anaghị adịzi ọcha anyị ji mee ihe ọbụla nke anyị na-eme ma nyere ndụ aka nke pụtara na mmiri ahụ nke anyị na-ekwu bụ mmiri na-edo edo nke dị ọcha n'ụzọ o dị dịka Chineke ji kee ya ka ọ na-asụ na-asụkwasa n'ime ụwa anyị a mgbe mmiri ahụ na-ada ị ga-ahụ na ọ ga-enwe mmekọta ya na ihe ndị a dum ntụ na anwụrụ ọkụ ndị a dum nke nọkasịrị n'ikuku mgbe ọ na-ada na-asụ na-asụkwasa n'ihe anyị na-eji echuru mmiri anyị ga-ahụ na ọ ga-enwe mmekọta ma buru ntụ ndị a dum ma anwụrụ ọkụ ndị a dum na isisi ọjọọ ndị a dum wee sụọ sụnye n'ime ihe anyị na-eji echu mmiri ma mgbe anyị ga-abịa n'ụzọ unu n'ụbọchị na-abịa abịa anyị ga-ebidokwa n'isiokwu anyị ahụ n'ihi na anyị enweghị ohere ikwuchapụ ya n'ụbọchị taa ma tutu anyị ga-abịa n'ụzọ unu n'ụbọchị na-abịa abịa anyị na-arịọ ka unu nke ọma bụrụ ndị ga-enwe ezi nlezianya n'ime ndụ unu n'ihi na ndụ dị mkpa ihe a na-eji azụ ndụ dịkwa mkpa o nweghị ihe a ga-enye mmadụ karịrị ndụ ya ka ị pụtara na na ndụ bụ ihe anyị kwesịrị inwe ezi nlekere anya ma chebe ndụ a nke Chineke nye anyị ma nwee ike bie obi ịdị ike ma nwee ọṅụ nke kachasị ọṅụ nke karịrị nke mgbe anyị na-eme okenye igbo onye ọma na-ege anyị ntị ndewo anyị na-asị unu nọọ nke ọma igbo ibe m ka anyị kelee nwanne anyị nwoke azụbiko ọnụ onye ziri anyị ozizi ọma nke ahụike ka chineke nọnyere ya ka na anyị hụ ya chineke bara ya ụba oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nnabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa

ka chineke nye unu ịhụnanya nke pụrụ iche n'aha jizọs ndị seventh day adventist church choir zion heralds ishugu aba unu emeela na agbọmanke unu nyere anyị mara na ị nwere ike ịga ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na 15.44 kilohertz 15.44 kilohertz bụ ebe ị ga-anụ ozioma nke anyị na-ewetara gị ma abụ ọma nke anyị na-ewetara unu n'ụbọchị taa ma ụbọchị echi na ụbọchị niile nke na-abịanụ 15.44 kilohertz ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị nke pụrụ iche ụmụnne m nwoke na ụmụnne m nwaanyị onye iro otu abụkwa otu o ji alala iwe mgbe onye nwe anyị gaje ịga ịbịa mgbe nna arụ abụọ na ọgụ iri ga-agwụsị mgbe ndị nsọ ga-esi n'eluigwe na-arịda e atọ atọtuo ya wuo oge akwụkwọ nsọ sịla ọ ga-eche ụzọ ibi kpọta ndị ike ka ụwa goglamego ibi ivuso alaeze na ọchịchị ke chineke agha ndị si n'eluigwe na alọda n'otu ntabi anya n'ọkụla brimstone ga-esi n'eluigwe daa ripịa we ndị ke chineke alọta obe ịbụba nke ụda atọ mkpụrụ obi anyị ụtọ ekwesu ga-alala iyi ihe ndị ede dị eme ụmụ chineke ọrụ agaghị anya otu ehi agawa agabiga ma ihe kasị mkpa bụ anyị bịakwute onye anyị ụmụnna n'ime okwukwe otu uhe mmụta ọdụna na akụkọ na mbụ la ndị mmadụ tụkwasịrị akụlụ ụbawa obi nwa agawa inwetala ezi karịa nzọpụta kemmadụ onye a chụrụ mmụọ ọjọọ kpọnọ echiche ga-esi n'echi otu o jide ekwu okwu ọ ga-adị ekwu okwu mmadụ ndị mmadụ abịa ndị na-adịfụ agata ụzọ aga ga-abịara nso hụ ya ṅụọ kpọnọla ala onye nwaanyị meela kama a gawa ikele chineke tụọ ya mma mma ebe echiche wee debe akụlụba wee nke laralala iwi site akụlụba nke larala iwe wasị jizọs ọfụ la obodo wee ọ dị mmiri isi da achụfụ jizọs onye ga igweta nzọpụta nke gị ọ dụla ke zakiọs si taa la nsọpụta abịala na ezinụlọ zakios ndị na achụfụ ya achụfụ onye na-amaghị mmadụ ji akpọ ya ogbe ị na-achụfụ jizọs ọ dị ihe mere na isi da-achụ ya eleghị anya otu o jide achọta ịga ọkụ bụ otu ijide aga gara achụ ya n'ihi na ịgaghị ọkụ arụrụ a eleghị anya imegha yahoo jizọs sịrị gị e, e, obe adịghị mma ọ bụ n'ihi yahoo la isi da achụfụ ya eleghị anya ịda ịgba ọtọ agala ụzọ ọ bụ ihe mwutela ọtụtụ ụmụ anyị taa gbagha ọtọ la ụzọ niile dị iche iche jizọs sị ee ejila e azụ ejila ahụhụ atụ mgbere ahịa iwe dabịaghị gada achọ ịjụ jizọs akatara ya gasị ada ikpe ikpe na ada ịtụghị ọjọọ la anya ọ dịghị mma gị ịgba ọtọ ila nga niile gbụchie akpị daga napam napam la onye nwaanyị sị e, gasịra ada ikpe ikpe ọ bụghị isi ajụ jizọs edetụfuela gburugburu edetụfuela obodo n'ihi nwe ndị dị ndị tọghị ụtọ ịdị ime la onye nwe anyị dị eji ya leekwa anya otu ticha njiri mgbe n'oge ochie a mgbe anyị nọ na skuulu ọtaka ọsị ada abụ ojiri anyị ọsị nwa okoro jide ntị ya aka nwa agbọghọ jide ntị ya aka nwa ndị ịtụ onye ọbụla ụtọ ọbịa ga igbu na-ahụ ụtọ dị ọbịa bụ ebe ọnwụ gị ihe abịa ị hụla ụwa nkịta ka ada ịkpọ oku ya dịsa agba gburugburu gburugburu echi ehi oge nwabụchigbu ya chọọ dị mkpa laa anyị nke ijisi ike kwee ka jizọs batala obi anyị nwa okorobịa na ee achụrụ mmụọ ọjọọ ụmụnna si jizọs fụọ jizọs ege ntị ọ gaghị ifọs onwe ya fọs ọ gaghị iji ikike otu a aba n'ala obodo ndị na-achọghị ya dị ịchọ jizọs ọbụla chọghị ya ọ dị mkpa dị ka anyị chọọ ya n'ihi ya onwe ya vu iri ya ovu ndụ ebighị ebi ede abịa ọ sịla ya ọnụ ụzọ obi onye ọbụla ga na-akụ aka ọbụla obe onye ọbụla ga-emeghe lee nga ịbata soro anyị rie nri anya ị ga-ịbata ịdị chọrọ ị ga-ịhụ ji ịhụla jizọs ka ọ na-akụ aka ị ga-emeghe ndị na-asị jizọs fụ n'ihi akụlụba ndị asị jizọs fụọ n'ihi anụ welarala iwe ndị asị jizọs fụọ n'ihi na agakwa e, wee ime ihe ndị ya dị wee mee n'ihi na jizọs nọ n'etiti gbasị ya anyị mere nwa anyị otu jisọ anyị anyị agaghị ekweta ịbata ọdụotu ijide achụfụ ya ọdụotu ijide asị ya lawa ọdụotu ijide eme jizọs si ya fụọ ụgbọelu achọkwa ngụ n'ihi na nwa ọdụ ịkara ụka la hụ ịdị ime enweghị otu olu jizọs abaala ụgbọ daalaje nha abụ nha mara mma ụmụnne m nwoke ụmụnne m uwe okorobịa achụfuru mmụọ ọjọọ abịakwala ime ụgbọ si ndị na-eso ụzọ kparabụtara m na mmadụ unu kpọnọ jizọs asị ya ee e, ndị ka unu si m lawa afụwala m ogbe gị ma enweela ọlụ ebube lelu isi gị mmụọ ọjọọ ji gị laafụla lawa ị hụla amaka ala achọfuo ta m bịa gbaa ebe a laị nga aga ịbụ onye ama m gawa n'ime obodo a agaghị wee chụfuo ogwe gị na-enwe achụfuru bụ ogwe m n'ihi na akọlọbawala ala iwe ma ogwe gị laachụfula mmụọ ọjọọ gawa ga egwere hụ emeghara gị ka ọra ndị mmadụ lọọ ga eke ịbụ ama m gị iri ire karịa mara gị kwụrụ gawa onye nwe ekwe gaa ma obeala dịka polish ebe ala ndị gedaret gaa ma leghite ziwe oziọma gawa gwawa ndị mmadụ nwee chineke mere otu eji chụọ ya mmụọ ọjọọ ọtụtụ ndị mmadụ ekpere lebe onye nwaanyị ụmụnne m n'ime okwukwe ọ bụla dị nwee jizọs na-emelelime ndụ ị gaghị imechi ọnụ ị ghaghị imeta ndị ọzọ mara ọ bụ ọdị ọlụ jizọs lalụọla lee ebe ị nọ dị mmụọ ọjọọ ọla ọchụọla gị dị ndụ ndụ ide ebi ka onye nwaanyị na-anafụlagha ya ị ga-ede agba ama n'ihi na ọtụtụ ozi ọma dị nwụta bụ taa mbụ nwee jizọs otu jizọs jiri zute gị otu garala bụ ji zute ọ bụkwaghị wee si ọ ga-abụ m wee mee ebuhe gị ide enweta ndị mmadụ taa ọ bụkwa wee sịla anị ọ ga-abụ ịda aga ụkasị m wee mee otu onye a agajasị ya chineke emeela mma bụrụ onye nwere onwe m aka mmụọ ọjọọ ndị mmadụ ahụ ọ ga-enye aka bụ ikwetala ngwa ngwa so ọ dị mkpa ka anyị bụrụ ndị gị iji hụ onye nwe anyị mere anyị mee ka ndị ọzọ mara ụmụnne m nwoke lomnmụ anyị n'ime okwukwe ka anyị na-abụ ndị ama n'ihi na onye nwe anyị sitere ọnụ onye ozi pọl ya sị n'ihi na ị ga-abụrụ ya onye ama n'ebe mmadụ niile nọ nke ihe niile ị hụrụ n'ụkwa anyị aghaghị ịbụ ndị ama nke onye nwaanyị. nke kwe niile omenala anyị nke kwe niile anyị ahụla nke kwe niile anyị lanara ka ị na-abụ onye ama ka onye nwe anyị na-egosi ihe o ji bụ ime ndụ ka ọ na-achụ pịampịa mmụọ ndị enye ya gị nsogbu ka ọ na-achụ ụwa nchaka agụ ndị enye ya gị nsogbu ka ọ na-achụfu onye iro lee ebe ị nọ bụrụ onye ama ka eziokwu banyere hụ onye nwe anyị na-emelara ga-abịa bịa ya ahụ anyị ka ezi uru ndị o ji gị kpọta ma ndị kpọtara gị anyị niile abụrụ ndị nketa nke alaeze na aha Jizọs Kraịst onyenwe anyị amen hulata isi gị chineke imeela n'ihi okwu gị kwee ka okwu gwere aka ya bigidesi ike n'ime anyị gbanyere anyị ụka nọgidesi ike ibinye anyị n'ike nke mmụọ gị n'ikpeazụ nke ihe niile mgbe ị ga-apụta ihe mgbịrịgwa ojii ka anyị so gụpụtakọ ihe na-ebube dị dịka ọchịchọ nsọ so dị n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ ihe na-agbagwoju gị anya n'okwu chineke nke nọrọ n'ụbọchị taa gbalịa kọrọ na ekwentị na 0706 3637224 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com maọbụ arigiria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ohere ọma ka ekele onye mgbasa ozi ii nwa aka mma nwa chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arụ ekpere anyị ka chineke nọnyere gị ka chineke gbughere gị ụzọ ka ihe ọ nke tinyere aka n'ime ụwa ka ọ bụrụ ihe ga-ewetara gị ngọzi ama m na amara chineke ga-abara anyị niile ụba n'aha jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo